AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa na ntụgharị uche ihe gbasara ahụike anyị nwa Chineke ọma ị cheela echiche chebara ntutu isi gị ị cheela echiche mara na ị nwere ntutu isi nke dị iche iche ọ gbatụna gị n'obi ka ị jụọ onwe gị ajụjụ kee ihe mere ntutu isi m anaghị eto ọfụma kee ihe mere ntutu isi m adịghị dịka nke nwanne m maọbụ nwanna m maọbụ onye agbata obi gị n'izu a anyị ga-eme ka anyị ghọta na anyị nwere ntutu isi dị iche iche meekwa ka anyị ghọta na ntutu isi anyị ga-adị ahụike ma anyị gbalịa na-eri nri dị mma ọ bụrụ na anyị na-eri nri dị mma ọ bụrụ na anyị na-eche echiche dị mma site na ntutu isi anyị ga-etoli ọ bụrụ na anyị echie echiche dị mma banyere onwe anyị ma ọ bụ mgbe anyị na-eri nri dị mma karịa na akwụkwọ nri mkpụrụ osisi na akụ nke ga na-adị mma na arụ anyị ezi na-ege ntị mara na anyị nwere nkega asaa nke na-enye aka na-ebupụta ntutu isi nke dị anyị n'isi ndị oyibo kpọrọ nkega structure of the scalp nke mbụ bụ ụbụrụ isi a na-akpọ brain menenges dị ụzọ abụọ ka anyị gaa na nke atọ cranial bone nke wụ nke atọ muscle of the head wụ nke anọ ya demis wụ nke ise epidemis wụ nke isii ihe ndị anọ n'uburu n'ụbụrụ isi anyị bụ ihe na-enye aka ka ntutu topụta n'isi anyị mara na anyị na-ele anya n'izu a na ntutu isi nke dị anyị n'isi ezi onye ọma na-ege ntị mara n'ụbọchị taa anyị emeela ka anyị ghọta ka ntutu isi anyị tụọ ọfụma ga-adabere na nri nke anyị na-eri mana echiche nke anyị na-eche ma narịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa chee echiche ọfụma ka anyị gbalịkwa rie nri njuru na akwụkwọ nri ya na oroma mana akụ echi echi anyị ga-amụ ihe gbasara ntutu isi anyị gawa n'iru ugbu a onye ọma na-ege ntị ka anyị wetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ gị abụ nke ga-echekwutara gị na Chineke kere gị na oyiyi ya ị ga-agbalị dobe ihe Chineke nyere n'iwu jiri ụgbọ ụgbọ eji akwara Goiânia. ụbọchị a unu emeela ndị Seventh Day Adventist Choir East Central Conference na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe ndị Seventh Day Adventist Church Choir Garki Abuja ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị wee nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi nke Jehova n'ọgbọ ezi nwanne m onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa n'ezie obi dị m ụtọ ịnabata gị ana m asịkwa ka udo nke chineke dịrị gị n'ezinụlọ gị anyị abịala ọzọ na ohere ọma nke a nke chineke nyewuru anyị iji leba anya n'ime akwụkwọ nsọ achọrọ m ka anyị matasị n'ezie na ọ dị ndị ha na chineke na-akparịta ụka n'ụwa nke a mụ na gị nọ n'ime ya o nwee ndị na-erubere Chineke isi ndị dị otu a ka Chineke na-ejikwa na-alụ ọlụ ọ bụ ụfọdụ n'ime ihe ndị a hụrụ site na agbata ha na Chineke site na mmekọrịta nke udo nke dị n'etiti ha na Chineke bụ ihe m na-ewetara anyị n'ụbọchị taa ya mere isiokwu anyị bụ nke na-asị oge nke dị mkpa oge nke dị mkpa tutu anyị na-aga n'iru ka anyị nata ike n'aka onye nwe anyị nna anyị nke bi n'eluigwe onye hụrụ anyị n'anya nna imeela ịkpọkọtawo anyị idowokwa anyị ndụ imewokwa ka anyị mara na ọ dị mkpa ka anyị na gị na-anọkọ biko n'ụbọchị taa ka anyị na-atụgharị isiokwu a nke bụ oge nke dị mkpa nyere anyị aka ịghọta isiokwu a n'ozuzu oke ka o wee dịrị anyị na mma n'aha jizọs anyị na-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ malakai isi atọ amaokwu nke abụọ akwụkwọ malakai isi atọ amaokwu nke abụọ ọ sị ma onye ga-anagide ụbọchị ọbịbịa ya ọ bụkwa onye ga na-eguzogide mgbe a na-ahụ ya anya n'ihi na ya onwe ya dị ka ọkụ onye nnụcha ihe na ka ncha nke ọsụ akwa n'ezie ị pụrụ iguzo n'ụbọchị mgbe a ga-ahụ Chineke anya ọ bụ ya bụ ihe anyị ji na-atụgharị okwu a ma bụ isiokwu a nke na-asị oge ahụ nke dị mkpa bụ ugbu a ugbu a ka m nwere iji kwado onwe m gị onye mụ na ya na-atụgharị uche ugbu a ka ị nwere iji kwado onwe gị ka ị wee nwee ike bụrụ onye nke ga-eguzogide n'ụbọchị ahụ a pụrụ ịhụ Jizọs Kraịst anya mgbe ọ ga-abịa n'ike n'oke ebube n'ihi adịghị ọcha nke ụmụ Izrel egbochiri ha ịbịaru nso na ugwu ahụ ebe Chineke rịdatara ime ka ọha mara iwu ya n'ihi na ebube nke iru ya pụrụ ịchagbu ha ọ bụrụ na Chineke bụ ụdị ebube dị otu a mgbe ọ dịdatara inye iwu ya mana na ọ ga-adị oke egwu mgbe ọ ga-anọkwasị n'oche ikpe ya olee otu ọ ga-adị ndị ahụ bụ ndị na-egeghị Chineke ntị ndị na-ejighị okwu ya kpọrọ ihe ha pụrụ ilegide Chineke anya n'ụbọchị ahụ a ga-enwe ngụzi dịka ọlụ onye ọ bụla si dị mgbe chineke rịdatara n'ugwu sinai ebube nke o ji bịa dị ka ọkụ na eripịa eripịa ma mgbe kraịst ga-abịa n'ike na oke ebube ya na igwe ndị mmụọ ozi ya ụwa niile ga-ejupụta n'oke ihe dị egwu n'ihi na kraịst na onwe ya bụ ihe site na mgbe ekere mmadụ ọ dịbeghị mgbe ike nke chineke pụtara ìhè dịka a hụrụ ya na ugwu sinai mgbe chineke wetara iwu ya nye mmadụ mgbe olu nke Chineke na-ada dị ka olu nke opi ike site n'igwe ojii ugwu Sinai site n'ala ya ruekwa n'ụsọtụ ya mara jijiji gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ oke ihe dị ebube nye ụmụ Israel iguzogide n'ụbọchị ahụ mgbe Chineke rịdatara ka ya na Moses gụzie ka Moses wee were ozi nke o wetara nye ụmụ isrel bụ ozi nke ahụ dịrị mụ na gị n'ụbọchị taa bụ ihe nke na-atụziri anyị aka ebe anyị ga-azọnye ụkwụ na ebe anyị ekwesịghị ịzọnye ụkwụ nke dịra ụmụ Izrel mgbe ahụ nke nyere ụmụ Izrel bụ ụkpụrụ nke na-achị mụ na gị n'ụbọchị nke taa a na-eme ka anyị mara sị na mgbe ahụ Chineke rịdatara ebube ya mere ka ala niile maa jijiji ugwu Sinai site n'ala ya ruekwa n'ụsọtụ ya mara jijiji ọ dịghị onye pụrụ iguzo n'echiche nke m ọ ezie na Moses bụ onye jere ije so nzọ ụkwụ nke Chineke achọrọ m ime ka anyị mata na tutu chineke apụtawa ìhè ebe ọ bịara ya na moses ịkparị ụka n'ezie ọ kwadowori moses n'ụzọ dị iche ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ka mụ na gị nwee ike dote onwe anyị n'ọnọdụ ahụ nke chineke ga-ewuli anyị elu ka anyị wee nwee ike ịnagide ma guzo ebube nke chineke mgbe ọ ga-apụta ìhè na nke ugbe abụọ ugwu sinai site n'ala ya rue na nsọtụ ya mana jijiji Izrel niile bụ ndị mara jijiji ma tụọ oke egwu mmadụ niile wee daa n'ala ma kpuo iru n'ala n'ihi na onye ahụ nke olu ya mere ka ụwa niile maa jijiji ekwuwo sị ọzọ ọ bụghị naanị ụwa m ga-emekwa ka eluigwe maa jijiji gị onye mụ na ya na-atụgharị uche amaghị m ebe ga-abụ ebe mgbaba mụ na gị n'oke ụbọchị ahụ ma ọ bụrụ naanị na Chineke pụtara iweta iwu ya ọ dịghị ngozi dịnụ ọ dịghị onye lebabere anya n'otu m si bie ndụ na otu gị onwe gị si bie ndụ ụdị ebube ahụ ka o ji bịa gịnị ga-eme mgbe anyị bụ ndị nyeworo onwe anyị ka mmehie merụọ anyị ka ikike niile nke ebube Chineke wee rapụ mụ na gị ọ bụ ya ka m na-achọ ka anyị tụgharịa uche n'ụbọchị taa ngwa ngwa mgbe Moses na-anata iwu ahụ ma si n'iru Chineke wee rịdata n'ihi adịghị ọcha nke ụmụ isrel ha apụghị ịnagide ebube nke iru Moses ọ bụrụ na ọ dị otu a ajụjụ ka m na-ajụ anyị ọ bụrụ na ọ dị otu a ndị niile bụ ndị mebiri iwu Chineke ga-esi aṅa legide Jizọs anya mgbe ọ ga-abịa n'ike na oke ebube ya na igwe ndị mmụọ ozi ya mgbe ọ ga-abịa na ebube nke nna ya ikpe onye ọbụla ikpe ma onye ezi omume ma onye ajọ omume olee otu a ga-esi wee pụọ ịnagide ebube nke iru Chineke kpatara anyị ji na-atụgharị isiokwu a ime ka anyị matasị n'ezie ọ dị oge dị mkpa oge ahụ dị mkpa bụ nke a mụ na gị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa ma n'ime nramahụ na ikpe nke Chineke ụmụ Chineke agaghị atụ egwu ọbụla n'ihi na Chineke bụ olileanya na ike nke ndị tụkwasịrị ya obi ụbọchị ahụ nke ga-eweta mbibi nye ndị niile bụ ndị egeghị ntị na iwu Chineke ga-abụ ọṅụ nye ndị niile rubere isi ọṅụ nke ọnụ na-apụghị ịkọ ha ga-ejupụtakwa n'ebube nke Chineke bụ ndị niile rubere isi n'okwu nke Chineke bụ ndị niile gere Chineke ntị nwanne m nwoke nwanne m nwaanyị olee ụzọ ị ga-eso n'ụbọchị taa ọ bụ ụzọ nke na-eweta ụjọ na ntaramahụhụ ka ọ bụ ụzọ nke ga-eweta ọṅụ ebighị ebi biko ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị dum ga-enwe mkpebi ịhọrọ ụzọ nke ga-eweta ọṅụ ka o wee dịrị mụ na gị na mma ka anyị wee keta ndụ ebighị ebi nke a bụ arịrịọ m n'isi gị nke a bụ arịrịọ m n'isi anyị niile n'ụbọchị nke taa nna anyị na chineke anyị onye dị nsọ anyị anụwo okwu gị biko nyere anyị aka ka anyị so ezi ụzọ ahụ ka o wee dịrị anyị na mma n'aha jizọs emem ezi onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-echere oge nke Chineke site na oge Chineke ka mma imela onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nye gị ogologo ndụ na ahụike n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị were otu aka kelee ndị nyere anyị abụọ ọma abụ nke na-ewuli mmụọ ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na ndị Seventh Day Adventist Church Choir East Central unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 7224 ka anyị kelee nwanne anyị nwoke James Nwada ụbọchị onye na-enyere anyị aka na mpịkọta okwu ọma nke anyị nụrụ n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị wee na-enye gị ogologo ndụ na ahụ isi ike amen Ma na nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ezi enyi m na-ege ntị gee osisi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara okwu nketa. ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo